AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ n'ụbọchị taa dị ka ọ masịrị Chineke ka anyị bụkwara ndị ga-anọkọ ma tụgharịa uche na-eleba anya n'ime ndụ anyị n'ihi ọdịmma nke ezinụlọ anyị ana m enye Chineke otuto ebe ọ dị ukwuu n'ihi na ọ bụ chi nke pụrụ ime ihe niile ọ dịghị ihe gbara Chineke anyagharị ihe ọ bụla kwanụ nke na-erubeghị mgbe ọ ga-eme Chineke anaghị ekwe ka nke ahụ mee ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe ọjọọ n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị otu ihe na-ewute m na mkpụrụ obi m ọ na-agba m anya mmiri ọ bụ ya kpatara m ji na-achọ iwelite isiokwu a n'ụbọchị taa nke na-asị anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole onye mụ na ya na-atụgharị uche nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole ọ bụ mgbe ole ka anyị ga-ewedata anya anyị ala lee ma hụ ihe ndị nke kwesịrị ilebara anya karịa idowe anya anyị n'elu ọ bụ ya bụ amamihe nke na-achị n'oge dị ugbu a mmadụ hi ekwesịrị iji anyị udo lee ya na-akpa agwa dịka a ga-esi na ọ bụ onye ihe kwụpụrụ n'isi ebee ka ntụgharị uche a na-eduga anyị ana m ahụ ihe na-eme n'ezinụlọ dị iche iche ugbu a ọ bụrụ na ọ dabara na nna nke nwere ezinụlọ abụrụla onye gawara ebe nna ya ha gawara nke m makwara na anyị niile ọ dịghị onye ọ bụla nke na-agaghị aga n'ụzọ nna ya ha gara anyị abịaghị n'ụwa otu ugbo onye ọbụla bịara onwe ya n'ụzọ Chineke si chọọ ya n'ihi nke ahụ anyị agaghị alakwa n'ụzọ nke ọzọ a n'otu ugbo ma ihe m chọrọ ka ị mara bụ ihe ọ bụla nke ị na-eme marakwa na otu ụbọchị a ga-achọ gị aga ahụ gị a ga-achọ m aga ahụ m ya mere echela na ụwa a bụ ebe ihe niile kwụsịrị gịnị kpatara isiokwu a ana m ahụ ụmụ okorobịa anyị n'ụbọchị ndị a ha pụrụ ịbụ ndị a mụrụ atọ anọ ise isii n'otu ezinụlọ ma ngwa ngwa nna nke nwe ezinụlọ gawara ihe niile aghịghasị ya nke bụ onye kpọrọ onwe ya onye ọpara abụrụ onye ga-ebu agha megide ezinụlọ ahụ ma ọ bụghị ya nke na-esoje ya ma ọ bụghị ya nke na-esoje ya ọ bụ gịnị na-eme anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole anyị ọ pụghị ichere onwe anyị uche gị onye Igbo ibe m kedu otu nwatakịrị nwa nwaanyị buru n'afọ ya ọnwa itoolu mụọ ya chie ya ara ga-esi bụrụ onye ga-ebilite imegide nne ya n'ihi na nna ya nwụrụ onye ga-asị nne ya ugbu a ọ bụ mmụọ na-atụ ihe ga-eme n'ezinụlọ a ịgbaruo olu m ma emenyụọ gị anya asị m gị ugbu a na ọ bụ mmụọ ga-atụ ihe ga-eme ọ gaghị ekwe ka ụmụnne ya bịa nso ọ gaghị ekwe ka nwaanyị ṅụrụ mmiri tọgbọ iko ọ bụrụ bụrụrị na ọ dị ihe nwaanyị na di ya kụtara ma ọ bụ na ọ dị ebe ha mara mkpụrụ osisi nwaanyị gaa ịghọrọ otu mkpụrụ osisi ebe ahụ asị ya n'ezie ịma ụkwụ ebe ahụ mmechaa gị ihe taa ga bụọ ụbọchị pụtara n'ụwa ọnụ o kwesịrị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ gịnị kpatara ụjọ adịghịkwa anyị n'ime nga nwatakịrị ga-elegide nne ya anya sị ya na di ya anwụọna ugbu a na ọ bụ ya nwa bụ onye na-achị ezinụlọ ihe ọ bụla ya tụrụ na ọ bụ ihe ga-eme otu n'ime ụmụaka ndị a pụrụ ibili chụsasị ụmụnne ya niile ọ gaghị ekwe ka onye ọbụla rute nso ọ dị ihe ọbụla bụ ihe nwoke hapụrụ ha chịkọta ya ihe na-ewute m karịsịa bụ na ndị a a na-enweta n'ụdị akparamagwa bụ ndị na-anaghị ajụ nne ha ma ọ bụ nna ha imere otu ole mgbe ndị a dị ndụ ụfọdụ n'ime ha bụ ndị ọ na-abụ ihe ọbụla ọ sọrọ gị tinye n'isi ha ha laa ya n'iyi ọ bụ gịnị na-akpata ụdị agwa a n'ime ụmụaka anyị achụrụ onye ukwu achụpụ achụrụ onye nta achụpụ ụfọdụ n'ime ha na-emegide ihe merụọ ihe na ọ bụrụ ore na ọ dị ụzọ esi tụkọta ego a ga-eji wee mee olili ụmụaka ndị a pụrụ iwere ego ahụ gbarisie mee ihe nke masịrị ha ọ bụ ya ka m ji na-ajụ ajụjụ a n'ụbọchị taa anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole onye okenye ọbụla pụtara ịbịa idozi ihe n'ezinụlọ ahụ aghọọla onye iro ha ebe ahụ ka a ga-anọ gwa onye okenye dị otu a otu ọ dịrị ya n'ụwa ọ bụ gịnị na-eme n'ala anyị n'ụbọchị ndị a ọ bụ gịnị na-eme n'ebe dị iche iche nke anyị nwetara onwe anyị gịnị na-eme n'ezinụlọ anyị o ruela mgbe anyị kwesịrị ịmata na ọ bụrụ na onye na-anwụ anwụ na-enwe ike mata mgbe ọ na-anwụ ọ pụrụ isi ezinụlọ ya ọ pụrụ isi ọkpara ya lekwa ezinụlọ m enyefere m gị ha n'aka ekwela ka nramahụ bata n'ezinụlọ a ahụọna m ndị na-eme otu ahụ n'ịma atụ n'ezie ọ dị otu nwoke mgbe gara aga sị na ọkpara ya ga-ahụ ozu ya anya ịma na nwoke a nọ na-eche ka ọkpara ya nke abụọ alọta n'ihe niile nke na-emenụ ya sị naanị mgbe nwatakịrị a lọtara nke ahụ ọkpara ya <clears throat> nke ahụ ọkpara ya nke abụọ lọtara gịnị ka o mere nwoke were ọkpara ya nke abụọ sutu ya ọnụ si ya lekwa ezinụlọ m lekọta ya ịhụ na ọpara nne gị ekwela ka ọ mara ihe a na-eme gbasara m ọ bụ ezi agwa ka onye ahụ na-akpa onye ahụ ọ na-eleta nna ya mgbe ọ dị ndụ ọ na-eleta nna ya mgbe ọ dị ndụ ihe gbasara nna ya ọ na-emetụ ya n'obi n'ihi na ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ pụrụ ileta nne ya ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ ga-etinye nne ya n'ọnọdụ anya mmiri ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ bụrụ na o ji nna ya kpọrọ ihe ọ gaghị eme ka nne ya bụrụ onye ga-anọ na ntaramahụhụ nwaanyị nke na-agba mkpe di ya onye di ya hapụworo ọ bụrụ na ọ hụrụ nna ya n'anya ọ bụrụ na o ji nna ya kpọrọ ihe ọ gaghị akpa oke si nne ya abịala ebe a ewe ihe ọ bụla ma ihe a bụ ihe nwaanyị na di ya dọlịtara biko tilata nụrụlata ụmụ ntolobịa ebe anyị chere na ọ bụ ụzọ ụzọ adịghị ya chetakwa na otu ụbọchị gị onwe gị ga-agawa ị ga-ahapụkwa nwaanyị ị ga-ahapụ ụmụ matakwa na ebe a ndị a na-agachebe ebe onye ọbụla ga-aga ọ dịghị onye ọnwụ sọ ya mere ka anyị chebara onwe anyị uche kama ịdọsasị ezinụlọ mgbe nwoke nwe ezinụlọ na-adịghị ya ihe anyị kwesịrị ime bụ ịchịkọta ezinụlọ anyị kpakọọ ụmụnne anyị ọnụ anyị abụrụ ndị ga na-ekwu otu na-eme otu ngọzi Chineke gị rute anyị ahụ karịa n'ụzọ dị otu a ọ bụrụ na ọ dị ndị okenye nọ gburugburu ndị a ga-abụkwa ndị ga na-agọzi ezinụlọ ahụ n'ihi na ha achọpụtala na udo ahụ nke nna nwe ezinụlọ ji bido ya bụkwa nke dị n'ezinụlọ ahụ ya mere telata rụlata gị onye ndụ dị otu a dị n'ime a na-ama echi ama ọ dịkwana onye maara ụbọchị chi ga-ejikwu ya ihe tụkwara onye ọzọ ọ bụ ihe a ga-eji wee tụọrọ gị ịlasasị ezinụlọ nna gị n'ihi na ọ dịghị ya ị gawakwa lasasị ezinụlọ nke gị biko ka anyị kpachapụ anya ka anyị ghara ịbụ ndị ga-anọgide na izu ruo mgbe o ruru mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 070 6363 7224 070 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com ma ọ bụ at yahoo dot n'ọnụ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ọ bụrụ na ime ka ụkwụ gị n'ụbọchị nsọ ọ bụrụ na ime ka ụkwụ gị n'ụbọchị izu ike izu ike ghara iwe

bụkwa na ịkpọ ụbọchị izu ike ihe ụtọ ịkpọkwa ihe nsọ nke Jehova ịkpọkwa ihe nsọ nke Jehova ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ihe nsọpụrụ ka udo na amara chineke dịkwasị ndị Seventh Day Adventist Church kwaya ụmụọka ya obi dị anyị ụtọ na unu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ụmụ chineke ihe m chọrọ ka anyị lebata anya bụ ụbọchị izu ike dịka anyị bụ ndị na-echeta ụbọchị izu ike na-edebe ụbọchị izu ike Chineke nyere iwu nke idebe ụbọchị izu ike mgbe o kesịrị ihe niile anyị hụrụ n'akwụkwọ mbụ nke akwụkwọ nsọ Jenesis isi nke mbụ amaokwu nke iri atọ na otu ibe ahụ gwara anyị sị na mgbe Chineke kesịrị ihe niile o kere n'ulepụrụ anya hụ na ihe niile ya kerela ha dịcha mma ya atọ chineke obi ụtọ nke ukwuu lụọ obi ụtọ chineke nwere n'ihi ihe okere dị mma ụbọchị nke sono bụ ụbọchị nke asaa n'ihi na ọ bụ ụbọchị isii ka o kere ihe ikpeazụ kee mmadụ bụ ihe ikpeazụ o kere ngwa ngwa n'ụbọchị nke asaa chineke n'obi ụtọ nwere n'ihi na ihe niile o kere dị mma ya zuru ike n'ụbọchị nke asaa ọ bụghị naanị na o zuru ike na ya agọzie ya ọ bụghị naanị na ọ gọzie ya edokwa ya nsọ ụzọ ihe atọ pụtara ìhè ka Chineke mere n'ụbọchị nke asaa bụ ụbọchị izu ike igosila ụbọchị ahụ bụ ụbọchị dị oke ọnụ ahịa n'anya Chineke achọkwara m ime ka anyị ghọtasịla ọbụ mmadụ ka Chineke nyekwara iwu nke icheta ọla okike ya si otu echeta ya bụ Chineke onye kere mmadụ n'ihi na ọ dịghị ihe ọzọ Chineke kere n'oyiyi ya dịka anyị hụrụ la nhakọ nke okike ọ dịghị ihe ọzọ Chineke kere n'oyiyi ya ma ọ bụghị mmadụ ọbịa mere mgbe Chineke zuru ike n'ụbọchị a gosi mmasị o nwere n'ebe ihe okike o kere dị mgbe Chineke na-enye mmadụ iwu dịka anyị hụrụ o nyere Moses n'ugwu Sinai bụ iwu iri nke Chineke anyị ga-ahụ nke a n'akwụkwọ ọpụpụ isi amaokwu nke atọ ruo na nke iri na asaa ebe a gwara anyị iwu nke anọ ihe chineke ji malite bụ cheta ụbọchị izu ike doo ya nsọ ụbọchị isii ka ị ga-alụ ọrụ jụọ ozi gị niile ma ụbọchị nke asaa bụ ụbọchị izu ike nke Jehova bụ Chineke gị nwee ị gaghị eji ozi bụla n'ime ya ka Chineke kwuru gbadatawa ime ka anyị ghọta na ụbọchị ahụ bụ ụbọchị Chineke kere eluigwe n'ụwa ihe okike niile kwụsị zuru ike n'ụbọchị ahụ gọzie ya doo ya nsọ chineke achọkwara ka ọ bụrụ kwa izu anyị jee ozi anyị jee ụbọchị nke mbụ ruo n'ụbọchị nke isii ụbọchị nke asaa anyị echeta ọlụ nke okike nke chineke kere ihe niile ka anyị na-echeta anyị edokwa ụbọchị ahụ nsọ ana m eme ka o doo anya na iwu nke chineke nyere banyere ụbọchị izu ike ọ kwaghị na cheta mgbe ọ si cheta ọ sịkwa ya nsọ ọ dị mwute na ọgbọ anyị nọ n'ime ya na ọtụtụ ndị mmadụ na-adabere n'icheta ụbọchị izu ike ha anaghị edo ya nsọ chineke nyere iwu abụọ nke bụ cheta dokwa ya nsọ so ụbọchị izu ike bụ ụbọchị dị nsọ ọ bụ ya mere n'oge ụmụ Izrel anyị ga-ahụ la chineke mere ka ụbọchị nke isii nye ha bụrụ ụbọchị nkwadebe ụbọchị nkwadebe ha eji kpọọ ya ụbọchị nkwadebe bụ n'ihi na ụbọchị izu ike dị nsọ iji mee ka ọ dị nsọ a ga-emere ya nkwado chineke lee anya n'ụbọchị nke isii ka e were ya mee nkwado ọ bụrụ na ewere e ya mee nkwado ya enye aka ede ụbọchị izu ike nke chineke nsọ ana m echetara anyị na ụbọchị izu ike bụ ihe dị oke ọnụ ahịa n'anya chineke ihe o ji dị oke ọnụ ahịa bụla ọ na-eweli chineke elu dịka ezi chi nke okike laadịghị chi ọdọ kere ihe ma ọ bụ naanị ya ụbọchị izu ike bụ ihe na-eweli chineke elu na ọbịa kere mmadụ kee ihe niile ma nke ukwu ma nke nta ụbọchị izu ike bụ ihe ọ dị mkpa ka anyị ghọta nke ọma ọ bụ ụbọchị anyị ga-eji sọpụrụ Chineke onye kere anyị onye nwe anyị lere anya ka anyị nwee ike na-asọpụrụ ya na-echeta ya kwa izu lọbịa kere ihe niile Chineke mere ya n'ihi na ọ maala dịka chi ọ ọ bụrụ na o wepụtaghị ụbọchị a nye mmadụ nke okere na n'oyiyi ya ka o were na-echeta ya cheta ọlụ okike ya cheta ya onye kere ya la ọ ga-apụ n'obi mmadụ la ọ bụ ya bụ chineke kere ihe niile ị nwere ike iche leenu chineke mere otu a ruokwa ugbu a ọ dịkwa ndị nọ na-asị arụmarụ banyere okike na-ekwu ihe niile amamihe ha nyere ha na-akọwa ụzọ dị iche iche ha chere mmadụ ji pụta ma ọ bụ ihe ha dị ndụ si pụta mana okwu chineke bụ eziokwu ekwenyesịrị m ike la chineke kere mmadụ na oyiyi ya n'ịmalite n'ihi na mgbe onye ọbụ abụ bụ david na-ekwu okwu n'akwụkwọ abụ ọma isi otu narị amaokwu nke e, isi otu narị na iri atọ na itoolu amaokwu nke iri na anọ david sịla bụ mmadụ nke chineke kere n'ụzọ dị ịtụnanya n'ụzọ dị egwu ikwenyesịrị m ike na nke a bụ eziokwu chineke kere mmadụ n'ụzọ pụrụ iche ọ bịa mere ọ bụla anyị ele ihe ndị mmadụ na-arụpụtara n'ụwa nke a ga-egosi anyị na okwu Chineke bụ eziokwu na Chineke kere anyị na anyị n'oyiyi ya nke a bụ eziokwu n'ihi na ị ga-ahụ na ọbụ mmadụ rụrụ ụgbọelu ya na-efeli elu ị ga-ahụ na mmadụ rụrụ ụgbọ mmiri ya na-agba n'oké osimiri na-aga n'ofu e, obodo gaa ebe dị anya ihe na ala ndị Afrịka gaa ala ndị ọcha laakụkụ dị iche iche ọ bụ mmadụ rụrụ ya mmadụ rụrụ ihe dị iche iche lee eh, ekwentị anyị ji n'aka ị ga-anọ ebe a kpọọ onye nọ n'ala ndị ọcha gara ekwu okwu ọ bụ mmadụ na amamihe chineke nyere ya rụrụ ya igosi n'ezie na chineke kere anyị ọ bụkwanụ ka ọ dị n'obi ụbụ chineke kere anyị ka o ji nye anyị ụbọchị izu ike ọ mere mgbe izikel na-ekwu okwu banyere nke a n'akwụkwọ izikel isi iri abụọ amaokwu iri na abụọ na iri abụọ na abụọ ebe abụọ a izika mere ka anyị ghọtala chineke nyere anyị ụbọchị izu ike ka ọ bụrụ ihe ịrịba ama n'etiti anyị na ya ka anyị wee mara n'ọbịa bụ jehova bụ chineke anyị ka ọzọ sị ka anyị wee mara n'ọbịa bụ chineke onye na-edo anyị nsọ ụbọchị izu ike guzo dịka ihe ịrịba ama n'etiti mmadụ na chineke ihe ịrịba ama n'ụzọ na ọ na-akọwara mmadụ na o nwere chineke kere ya onye kere ya na oyiyi ya onye hụrụ ya n'anya nakwa na-egosi chineke na onwekwara ndị nọ n'ụwa ndị na-aghọta lụọ ọbịa bụ chineke onye kere ha ka ihe niile ọ bụ ụzọ dị otu a ka o ji bụrụ ihe rịba ama n'etiti anyị na chineke ana m achọ ime ka o doo anya na ụbọchị izu ike ọ bụghị sọnde bụ ụbọchị izu ike ọ bụghị ụbọchị mbụ n'izu ọ bụ nke ndị ruo mkpọrọ satọde bụ ụbọchị nke asaa ọ bụ ya bụ ụbọchị izu ike nke chineke na-ekwu iji mee ka o doo anya ka anyị ghara ịgawa n'ebe dị iche iche ịghọta ya o kwere anyị ghọta site na ndekọ nke Luk na ụbọchị a kpọgburu kraịst ọ nwụrụ na ụbọchị ahụ bụ ụbọchị nkwadebe dịka m ekwuele la ndị juu kpọrọ ụbọchị nke isii ụbọchị nkwadebe iji kwado onwe ha n'ihi ụbọchị izu ike nke chineke ọ bụ ụbọchị nkwadebe ahụ bụ ụbọchị nke isii bụ ụbọchị a kpọgburu kraịst n'elu obe akwụkwọ nsọ mere ka anyị ghọta anyị gụọ n'akwụkwọ Luk isi iri abụọ na atọ anyị gụọ site n'isi iri ise na abụọ gbadatọwa anyị ga-ahụ ndekọ otu esi buru arụ kraịst lie anyị nwere ike gụtu ebe ahụ ọsị otu a onye ahụ jekwuru pailet rịọ arụ kraịst hụ na-ekwu bụ banyere mkpọgbu akpọgbu kraịst mgbe akpọgburu ya n'elu obe onye gara rịọ arụ kraịst bụ josef onye aramantia. ya arịọ arọ kraịst ya agala ihu si o wee dudata ya kee ya n'ezi akwa ọcha wee tọgbọ ya n'ili nke ewuworo ya ree na nkume aka atọgbọghị onye ọbụla n'ime ya ma ọ bụ ụbọchị nkwadebe ụbọchị izu ike na-erukwa nso kebụl ụbọchị ahụ akpọgburu kraịst bụ ụbọchị nkwadebe n'ụbọchị izu ike na-erukwa nso agafe ụbọchị nkwadebe ọ ga-abụ ụbọchị izu ike ebe a gaa n'iru e kọwara anyị sị ndị inyom ndị si na galili soro ya bịa wee so n'azụ lee ili ahụ na otu atọgbọrọ arụ ya ha wee laghachi dozie ụda ụtọ dị iche iche na mmanụ otite n'ụbọchị izu ike ha wee nọdụ nwayọ dịka ihe na n'iwu si kwe so ebe a na-akọwara anyị ngwa ngwa ha gara debecha ụbọchị izu ike nsọ dịka iwu Chineke kwuru na isi iri abụọ na anọ amaokwu nke mbụ gwara anyị sị ngwa ngwa ụbọchị izu ike na-agasị ala ka anyị gụta ya gụta ebe ahụ sị mana ụbọchị mbụ nke izu ụbọchị asaa n'oke isi ụtụtụ ha bịaruru ili ahụ na-ebute ụdị ụtọ dị iche iche nke ha doziri ha wee hụ nkume ahụ na-akpọrịpụworị ya n'ili ha wee baa n'ime ma ha ahụghị arụ nke onye nwe anyị jizọs ibe a na-akọwara anyị sị n'ụbọchị ngwa ngwa ụbọchị izu ike gasịrị ụbọchị nke mbụ n'ụbọchị nke bụ n'ụbọchị asaa agasịala, ụbọchị nke mbụ mgbe ha bịara were ihe ndị a ha na-enwefughị ike tee arụ kraịst ụdị ụtọ dị iche iche na mmanụ ụtọ dị iche iche ka ha na-ete igosi ịhụnanya mgbe ha na-enwefughị ike mee ya n'ihi na anyanwụ kwa ụbọchị izu ike adaala n'ụbọchị mbụ n'izu ha eburu ihe ndị a bịa mgbe ha bịaruru ebe ahụ ha bịa hụ na ili ahụ na-emepeela ya ha wee baa ebe ahụ ha hụ arụ kraịst kebụla kraịst esilala ọnwụ bilie ya iji mee ka o doo anya ka ọma ọ bụ na ọtụtụ ndị kwere ekwe taa na-eme emereme ụbọchị fraịde ọma dịka ụbọchị akpọgburu kraịst na-eme emereme nke ista sọnde dịka esi mara ya dịka ụbọchị kraịst si la ọnwụọ ụbọchị ahụ bụkwa na ụbọchị mbụ n'izu ngwa ngwa ụbọchị izu ike gasịrị ọ ga-abụ ụbọchị mbụ n'izu ihe m na-akọwa bụ na ụbọchị izu ike chineke bụ ụbọchị nke asaa dị ka oke nke ụbọchị izu si dị mgbe anyị na-eme otu anyị na chineke si otu a dị na mma chineke abụrụ chineke anyị n'ezie anyị abụrụ ya ọnwụ ana m arịọ ka onye nwaanyị nyere anyị aka idebe ụbọchị izu ike chineke dị ka ọchịchọ esi dị n'aha jizọs ezi enyi m ka anyị were obiọma kelee onye mgbasa ozi shedrak onye kwere onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị mbụ ka chineke nyere anyị aka ka anyị wee bụrụ ndị ga na-echeta ma doo ụbọchị izu ike nsọ n'aha jizọs amen onye mgbasa ozi imeela n'ozi ọma nke pụrụ iche nke iwetara anyị taa anyị na-arịọ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ịhụnanya ya bara gị na gị ụba n'aha jizọs amen ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 63 07063 637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo